ẹ̀bùkọ̀ ndẹ́ abubu ṣoṣo ẹ̀ mọ̀ṣíkìlì ziada malu biko ndẹ́ representatives five states anyị nwee na ala Igbo biko ụnụ pụta biko ụnụ bịa nọrọ nwee nwe ike gbara igwe oshialị anyị enweghị oge anyị na-egbu ndị Anambra oge Anambra nọ Imo steeti nọ kee Enugu biko kee Enugu kee Ebonyi kee Abịa anyị agbapụrụ ya ọsọ onye sizi na amụghị ya gbasara ya akwụkwọ ụlọ iwe biko mmadụ asịkwana na akpọghọ steeti ya onye ọbụla ga-awụ onye akaebe di way five steeti Anambra Imo Enugu Abia and Ebonyi awụba na enọọ si anyị nọ anyị ekwuzugokwe biko Igbo mmemme anyị bịa n'ụbọchị taa bụ ịwa ji igbo wee na-asị onye nwe si na onye kụrụ mkpụrụ ọma onye kụrụ mkpụrụ ọbụla ọ kụrụ nwere olileanya na ọ ga-amịta osisi ọma elie ya elie anyị kọrọ ji n'obere ọmịta nnukwu anyị anọkọgo ka anyị ya bụ ji lie ma nwa aṅụrị lilu gaba maka na ọnụ dị n'olime elime kịta amalikata ọkwụsị na ọmalizi committed. kama enwe ka o si nwee nke rigoro chi anyị ya na nwa ọfụ a wụrụ ndị saịdị ndị a na-atụ bọmbụ elisina ọnụ na-eri eri n'ime na-eri otu si eri na-erisie ike wee na-asị anyị ga agwa ji a anyị na-awanye ogologo ndụ na ahụ isi ike anyị ga-erite mkpụrụ ọma na ya bụ mkpụrụ ji akụrụ awalie n'ibe emere na akụrụ ọrịgo dịta nnukwu mkpụrụ anyị abịa ka lie ya anyị si na ọ ga-adịla anyị na mma onye ọkọji ga-akọju ọba ọ bụrụ ọba ekelu ji na ndụ anyị ọ ga-abụ ọba ekele ego ọba ekele ego na-amịrị amịrị n'eli osimiri ata ata ma onwe ibu ọla n'ụbọchị tata ana m enepụ anya n'ezigbo mkpụrụ osisi melon na bụ ji iyo okwu iyo enwe nwanyị bụ ezigbo ife iyo enwere nwoke bụ ezigbo ife ọnụụlọ ka ana nọ na ebe amalitere iyolo wee na-asị site tata gaba n'iru ka anyị na-awa ji a ka anyị ga eri ya bite ogologo ndụ na ahụ isi ike o ise ka anyị na eme ji a ka anyị ga-adị ka mkpụrụ osisi akụrụ n'akụkụ mmiri arọ kwuru arọ ogologo ndụ na-arụ isi ike arọ kwuru arọ ihe akụ akụ ihe enwe enwe arọ kwuru arọ a na-amụ amụ a na-azụ azụ atụọ ka ọ hapụ ịbụ maka akụrụ ji a ọnwụhọ ọbụghọ ọmịa mịta mkpụrụ onye riri ya ilitere nwanne gị na-achọ nwa ọ ga-enwe mkpụrụ onye riri ya ilitere onye na-achọ ife ọ ga-enwe mkpụrụ ọma Mgbe sị na anaghị iwe ihe anyị nọ na-awa ji n'ụbọchị nke tata mụnwa agụba ọla eze ndị Igbo na United Arab Emirates ọgba nju ụmụ agbara ihe eri ọbara ana m agwa ogologo ndụ na ahụ isi ike ruo. Jesus. Because whatever you know, Jesus will help. Yeah.